obi udo obi uduo awa nzenze obi udo mo uduo awa nzenze obi udu nwa obio awa ji ya na mmụọ awa nzenze jee n'ụlọ enu awa nzenze bụrụ ya ite ego awa nzenze jee na nke adịyo awa nzenze bụrụ ya ite ego phong cho cho cho cho cho cho hoàn hoàn hoàn hoàn hoàn Afonso Fibeo, Awanzenzo Fonzo Fibeo, Awanzenzo Fomjalamo, Awanzenzo Obiudo Biudo, Awanzenzo Biudo Biudo Awanzenzo Biudum Obio, Awanzenzo Nyanumo Fomuo, Awanzenzo Fomjalamo, Awanzenzo Ndị ndozi ọdịnala ekene m ụnụ nwanne m nwoke ekene m gị ekenere m ndị igbo ekenere m ụmụ igbo ebe ọbụla ụmụ igbo nọ n'ụwa ebe ọbụla ndị igbo nọ ekenere m ha onye ọbụla nwe onye igbo ụkwa igbo nke hafkast igbo nke ezigbo e. maka ndị ya nwere nke hafkast nwee nke ezigbo e. so a sị m udo dịrị ụlọ ebe ọbụla onye ọbụla nọ bụ onye igbo ma ndị na-eje ụka ma ndị na-agụ mmụọ ma ndị na-ete isi ala ee eh, ma ndị na-eme judaism ihe a na-akpọ ya a sị ma onye ọbụla udo dịrị ya na onye chọrọ udo ka udo na-adịrị na anyị gwawo ndị ndozi ọdịnala Igbo maka ọ na ndị agha ma ihe ha na-eme anyị agaghara ịbịa so anyị bịara ka anyị zọpụta nsogbu adịrọ onye jere ụlọ ọgwụ jere ka a gwọọ ya ọrịa so ị gaghị ajezi n'ụlọ ọgwụ ịfụ ndị na-aya ọrịa tibe ha ihe babara ha mba why do you become a doctor at the first place ka ihe iwu doctors for iwu doctor ijizi doctor eme gịnị ebe ọ bụrụ iwu doctor nwanne ị ga-agwọ na eh, ụdị ọya ọsọkwa ya gwụrụ ọsọkwa urugorori ya ọsọkwa wụ syphilis ọsọkwa wụrụ AIDS ọsọkwa ya wụrụ kansa nke ọ sọrọ ya bụrụ nso o dị ọya wee bịa n'ụlọ ọgwụ gị ị ga-agwọ ya is your own responsibility ịghọtago so ụmụ Igbo kwesịrị ịghọta na ndozi ọdịnala bịara ịgwọ ọrịa so nwere that's why m na-agwa ụnụ si ụnụ ụnụ aghọtaghọ the condition nna gị gwara gị gị onye na chi ihe mana ndị mmadụ aghọtaghị ihe okwu ha pụtara ha ma ọ dị atọ ha ma ha na chi his friction no vibration of your sense ka a na-ekwu maka ya ha chekwa nke dị na cross ha chekwa jizọs nọ na cross ka a na-ekwu ma asị onye na chie ha eche jizọs nọ na cross ma ọ bụ eji maria ma ọ bụ ihe apịrị apị n'ọsọ ngwa ya ọwụ ị na-anya baisikụl nwanne e nwere ọkụ aha a na-eti na baisikụl mgbe ahụ ị na-anya ya otu a ọkụ aha na-enwusi ike waa ị ya ike nwusi ike waa nwanne ị na-aga jim ị na-aga jim chi ịgba ọsọ ka m ghara ikwu okwu arụrụ ala maka ụmụazị nwere ike na-agba ọchị ha ị na-agbaga jim ịgba ọsọ ị ga-afụ na ọ bụghị the same ị nwere ka ị nwere ime ị na-aga jim gbaa ọsọ ọ ị na-ebu weight lifta mbọsị izi ị gara ibu weight lift ị nwere ike iru ebe ahụ fọ obere nwa o bunye 100 ịwara anya si okorobịa itinye aka ka ibuo 20 isi ebe ahụ daa merụ ahụ odoga ya na ọ dị mkpa ka eji eme na ihe ahụ trenin ọ trenin ịghọtago so nna nna anyị ha ma na mind create reality they knows ha ma na mind is universe mind create their reality ha ma ya so ọ bụ na mind na-create reality ọ bụrụ na ha enweghị a unification ideology to combine the mind bukọ the mind ọnụ na ọ ga-ebute ọgba aghara that is ọgba aghara anyị na-afụ today ndị be anyị amarakwa na destiny anyị na-afụ today ọzọ purposely created in science ihe na-eme ndị Igbo today ọ sayensị ka ọ bụ because ebe eh, eh, ọ bụ na mgbe ndị a bịara be anyị ha fụrụ the structure because ha amago ndị ahụ magicians ha mana this structure adịghị uwe ọ dịghị easy to break how do they break it all through this eh, external influence because ha mana mind is unstable mind is unstable you can because ndị ndị mmadụ aghọtaghọ ihe ndị ọdịnala na-ekwu ọ bụ na aghọtara ya n'ọnwụ ọdịnala we glorify your own way of life to a standard level ị ka na-enwe complication ọnwụ na isi ọnwụ na ị ọnwụ na na onye ṅụrụ mmiri ara ọfụma na somebody bịara na glorify your own way of life ka nwekwe even so mmadụ mmadụ nwere ike ibe na ahụ ugwu against ndị ọzọ dara ma ya aka ntị isi asi ebe azụzụ pụọ ị na-ejegoro ụka sef ibugoro onye ụka fụ somebody because mmanụ ọfịa ga-ejide gị ịfụ somebody na glorify your own way of life ị ka nwee doubt inside it ịghọta so bọtụ ndị mmadụ amụghọ na nna nna anyị ha sọfa dị lọ ndị ụnụ amara wọtụ nna nna gị sọfara ọ gụọrọ gị egwu o si gị obi udo obi udo awanze nze obi udo nwa obi ihe ahụ abụrụ ihe ekere eke ka ọ na-ekwu maka ya ihe ahụ ekere eke ihe ọ na-ekwu maka ya wụ ọdịbika ọsọ ụnụ ama ha mgbe ị nwụrọ iruo na be ndị mmụọ doga ya na nwa ahụ ịmụrụ mụrụ bụgụwa nkịta ị marọ bikos brain is is mechanism ọ mgbe ị ruoro be ndị mmụọ odoga anya n'ọkwa ngị nwa bụ ihe ahụ hei so mụ bụ ihe a nna how do you come back here nwezi inwe n'ụgbanụ inwezi ka ike ka isi apụtakwadị ịma na onye nọ n'ime ụlọ na onye nọ onye tiri mmọnwụ na-afụ ndị nọ n'iro mana onye ndị nọ n'iro na-afụ mmọnwụ kwụ ma onye tiri mmọnwụ na-afụ onye ọbụla na-ekiri mmọnwụ mana ndị na-ekiri mmọnwụ anaghị afụ mmọnwụ anya ịghọtago sọ ya ka a na-akpọ ya mmụọ m ọ mmụọ m dịrị inem ya mmụọ m ọ bụrụ mmọnwụ mmụọ m ịghọta so mana ọ na-afụ ụnụ niile anya nụ na anaghị afụ ya so taa ka ọ dịkwa mmadụ nwụọ onye nwụrụ anwụ ga na-afụ gị mana ị gaghị afụ ya you got that? is only two differences not there so kịta na-agwa ụnụ anyị dị ndụ na nnekwa ọfụ anyị nnekwa ọfụ anyị ọkwa anyị ruo ebe ndị mmụọ ịchọwa obi udo obi udo ọwa nze nze obi udo nwa obi nyere m ọfọ ma o buru ya ite ego mana mụnwa na onwe m na-akọwara ụnụ the basic philosophy and principle of your ancestors ọ bụrụzie onye were a spiritual ideology of onye na-anaghị eje ụka krietiri nekwe na anya anything ọbụla bụ sayensị ihe ọbụla gbasara sayensị moto ego telefoonu ọkwa mmadụ krietiri yo andinahụ onye ọbụla na-asị gị na chi ya emerie chi ya emerie based on material somebody na-anaghị eje ụka krietiri yuka nwa bekee enweghị ike ịnọkọta anọkọta kpọrọ onye na-eje ụka kpọkpuo na sayensị lab ọ naghị eme neva jee jee cheki ndị niile niile niile nwere data ihe a na-akpọ ya telefon ma Steve Jobs ma ma o Gates cheki ha niile ihe na-agwa gị ha life and direct ebe ha na-eme sayensị na western world maka esi ama ndị isi dị mma all non-religious people non-religious ọ bụghị ma ị na-eje ụka ma ị na-eti isi ana ma ị na-agụ mmụọ once you are religious you are religious pump and play and if you go to any depth because sayensị abụrụ ụtọ ahụ nsi wee chee ka o si wee dị ọ bụrụ jos iburu fon na-akpa jos were egodi fon ahụ ji n'aka na egodi enene kpuo egodi ime look inside it kpuo egodi imeri fon n'anya n'ime isi mmadụ lụrụ ha meghee telivishọn gị n'anya n'ime ọsọ m ka ebile ga-eji eje ụmụ ahịa ka ebile ga-eji eje ụmụ ahịa postụrụ m something na my page ebe eji plastik kpụọ mmadụ wit plastik kpụsịa mmadụ kpụọ nwaanyị dị ime wit plastik na-eme ya ọpụreshọn ka wepụta nwa nwa nwa nwa nọ n'ime afọ ndị be anyị si ha na-agwọ ọgwụgwụ dibịa ha na-abịa ebe a na-enye m nsogbu lukat ihe dibịa nwa bekee na-eme dibịa ndị China dibịa ndị India e? ha na-eme invent ebiri ya ndị dibịa ka ha bụ dị adibias ụna hapụzie your own sector bịawazie ịsụkọ ọgwụ ndị ọdịnala culture ka unu ga-abịakwazikwa mba na onye ọbụla nwere ọrụ nke ya ị mara agwọ ọgwụ nwanne ịbịa ọrụ anyị ụlọ ọgwụ ọ bụrụ ego ka ị chọrọ anyị enye gị Eh? ndị na-aya ọya ka nkụ nwee ndị nwe kansa nwee ndị nwe malaria nwee ndị nwe typhoid fever ha ka ha nkụ so kedu sektọ kedu taid ịma eme where did you know o nwere ebe ịma ebe kọrọ anyị eh? nke anyị na-eme wee spat anyị wee spat in creating ideology we know it very well ihe nna agwa unu bụ ihe anyị mụ anya ya we know this section we know it perfect ọ ihe anyị na-eme perfect ọ bụ so ihe anyị ga-enye ndị Igbo perfect way of life perfect ọ bụrụ na ịma anya ọgwụ ịbụ dọkịta nwanne weta your curriculum bịa weta a program project si nwanne nekwe ma google gwuo nwanne bịa anyị esendie gị to white house n'ikuku iji telepati gaa white house wetara anyị information ọ bụghị anọkọta nnọọ na-akọtu bbc telivishọn ruru 1 million yikọta so ha ka ha nkụ but ihe akpọrọ ya british eh, broadcasting corporation yikọta mana nke ndị be anyị ọ dịghị otu aha ndị agwa ha nọ destiny you just oh, nwanne iji na ị na art movie because life is a movie you are just acting movie ị na-eplay part e nyere gị play because ọnwụ na ọ bụghị ya unu niile kwesịrị ịma na ana igbo adọrọ mma ịghọtago unu kwesịrị ịma ya ọ bụrụ ejiokwu na ana igbo adịrọ mma ịghọtago ndị sistem anyị nọ na adọrọ mma so o need the best brain condition anyị na-aghọrọ nke ndị nkịtị kọndishọn ndị igbo kịta ahụrụ ihe nye nkịtị ga-emenwu ọ bụ ihe onye idiri bren mgbawa isi mgbawa isi ka anyị na onye ụpụrụ ya na-agbata ọtọ kedu onye ụpụrụ ya na-agbata ọtọ kọm hịa nke bụ us tell us what to do kọndishọn anyị nọkịta abụrụ nke ndị ọbụrụ nke Facebook na nke ihe kọndishọn anyị abụrụ kọndishọn na nke ndị wasap mba nke ndị na atọ ọchị na-egbu na ewu mba a na-egbu ewu ọkụkọ e, e, e, Amerịka na-arụ ngwa ọgụ ebiri wee chisasị mmadụ ihe bụ ihe ụmụazị nwanne onwe onye ị na-eme na adịrị nsogbu adịrọ you can do yourself gatị na-enwere ihe nna nwanne kọndishọn anyị dị ọ dị ọ dị ọ anyị sọsọ ndị na-enwere edukeshonal sistem n'ụwa bụ ndị Igbo ụnụ ama na ndị ndị ndị ndị ofe akwụ nwere edukeshonal sistem dị ụnụ data ụnụ ama na ndị ofe akwụ nwere edukeshonal sistem ị na-ama na ndị ugwu nwere edukeshonal sistem very soon na ala Igbo ga-etibe isi aka bikos ụnụ amara onye ọbụla bi na British na-akwụ ụgwọ BPC whether you know it or not once ị nwere akwụkwọ na england you for bbc mana bbc na-ebrokast ndị yoruba ebrokast ndị hausa ebrokast ndị kenya ebrokast ndị ndị uganda mana isi onye igbo ka unu mee redio ọ na-achọ oge ma enwere enwere benefit ọ ga na redio kedu ebe ị nọ n'ogwụgwụ nke to cnn amerịka nwere cnn em china nwere em nke ha na-akpa cctv british corporation nwere bbc german nwere doshabala em russia nwere nke nke press tv e, iran nwere press tv russia nwere russia tv and ihe niile ahụ to say their own idea to the world ndị ndozi ọdịnala abịa bịa nọ wepụta 120 percent igbo ideology which classify in every I gwara ụnụ na we can stand any any culture n'ụwa any institution we can stand them. but you say anyị, why but actually get the oh, reason why you get the reason why you say you want to see what they are doing ị naghị anụ ihe ikpuru isi ntị ochiri gị ị naghị anụ ihe a na-ekwakpo mmiri n'ọnụ ihe a na-ekwu ọtụ ọdịghị ka ọ dịghị practicable ọdịghị ọdịghị ka ọ dịghị practicable ihe a na-ekwu this is what you practice every day in foreign land so why can't you just ihe ị nidiri change them if na practice already you are practicing this thing you don change them anyị nwere chances of creating educational system on our own ndị ndị ofe akụ nwere educational system gaa ihe niile na na-ekwu egbe ma ndị na-eme implement ndị ofe ndị ofe mmanụ ha dị more clever than you mana na mara ihe niile m na-ekwu ebe a ndị ofe mmanụ na-egesi ya jee mee ya implement na be ha ihe na agwụrụ na true and direct ndị ofe mmanụ very soon ọ ga-eme ụnụ n'anya ụnụ ga-anọ ebe a na-agbagharị igodi na-eme na-akọ na ndị Facebook anyị juru ebe ahụ ndị ofe akwụkwọ nwere spice because ndị ugwu dị aha anọgo ọfụma ịghọtago ọ ndị ofe akwụkwọ ndị anyị na-ahapụrụ ọrịrị mana ndị ofe akwụkwọ anyị na-anyị gap nnukwute gap nnukwute gap ha enyeghị anyị nnukwute gap because of what the sentinel ha na-agwa ụnụ something ka anyị mee na ihe ka ndị ma ihe ọwụkwa ha mmasị na ndị igbo enwere ego eh, amaghị m kasị na ndị igbo ama ha ihe ha ama ihe anwụ ihe a na-enweghị bụtụ eziokwu kewere eziokwu ihe na-eme mma kwe onye igbe maha eziokwu because eziokwu a na-ekwu akwụkwọ ha about em ome omenka no you know what makes sense to you kedu ihe ọ ga-abara gị uru ọya ka a na-ekwu eziokwu ndị igbo kechara igbo steeti kee based on astrology seven principle a na-ekwu ya every day afa niile unu kpọrọ once you mention igbo name once igbo name ọkwa ha igbo nke nke yesterday 1900 ancient igbo is based on principle onye ka na-akpọ ihi ala ihite ihite ihe nka ihe nka ihe niile ahụ principles ka a na-ekwu maka ya unu enwetazie that is somebody ma destiny kedu ndị gụrụ akwụkwọ let them come enye m ha destiny ha put into institution I don't care kedu ebe ndị ma ihe igbo ndị igbo ma ihe nọ ha bịa I give them destiny ha put into institution ten years time ana igbo aghọ paradise a na-echenji mind echenji don't believe nonsense mind is nonsense gwewo mind mmadụ we can change it in fifth time n'elu ndị be anyị ka ha na-aga eri n'ụlọ ụka ime ha na chenchin bụ ihe ha mind is unstable ụnụ ama ha na datin na ihe ahụ just genetic engineering ka na-akpa ya ụnụ ama ha na genetic engineering na-eme ụnụ niile today iche ịmụ nwa eme iche n'ihe ụmụ eme cause and effect ihe na art now cause and effect everything n'ụwa nwere cause something cause ya ọ na-aya ọya something cause ya ọ na-eme ihe ọ bụla ị na-eme n'ụwa there is a cause of it most so ihe anyị need to ignite ka anyị ignite the brain that will champion Igbo tomorrow so ihe anyị na-ekwu maka ya enwere onye ka anyị mma ya bịa ka anyị sorie anyị enye ya anyị egweghị ihe ọ ga-eme na ekweghị tiwere this one tiwe na nke iji eji gebe i don't care if i die tomorrow agbaghị keri nke mmadụ dị ọndụ n'ekwe nwere ihe ndị igbo na-etuzugharị na ihe na-eme ịma latest bụ ndị igbo na-agagharị na facebook achọgharị ọkọtik grupu ndị ọcha a na-achọgharị ọkọtik ha niile na ọkọtik ndị ọcha krietiri grup ndị ọcha ọkọtik ndị ndozi ọdịnala nwe ndị ọkọtụ mana ha niile na-agbagharị na ọkọtik ndị ọcha go go and see them everywhere in ndị ọcha ha bank ha jụrụ enweghị ihe ha dị ndụ mere onwe ha ịbịakwuo abịasị ebesị ka ime e eme ha na aba gị n'ukwu dọtụo gị n'ala onye kwụrụ ọtọ ebe utuo ya sọma obu eze ga-akwụ ọtọ n'ụwa onye kwụrụ ọtọ ebe utuo ya sọma obu eze ga-akwụ ọtọ n'ụwa nwanne enweghị ike ime understand the definition of white man occult never ị nweghị ike ime understand white occult because ha were ego the information code gharịa ya ị ga-agwa na dia group niile ahụ ị ga-afụ na ọ dị images ndị ọcha how come apịta sị gị na once you are you are waking you have to stay on your own you have to stay on because their society have built okay? they have built their society in, in perfect standard so mpụtasị ihe na-ekwuzi si mba you are awaking you don't want problem ị ga na ya adịghị nọdụ onye ga-emere gị <laughs> onye ga-emere gị white man abuildgo his place to up to standard your own ebuildbe so ị nọdịzie na ya onye ọbụla nọ n'okpuru bed ka onye ga-eme onye ọbụla nọdụ na ya adị who will do it for us onwere onye ga-emere anyị ya ihe anyị na nwanne ebe a m nọ ndị ma mma enwere ihe nlakịrị adọ lak anything alakịrị m anything that was so i don't come here and tell you nonsense because i want something from you kedu ihe m ji ga-eme <laughs> enwere ihe m ji ga-eme ihe ọ na na-ewute m na everybody is living fine even in africa even na ndịgodi ndị naijiria anyị na ha anyị na ha gbara agbata obi ndị nkịtị ndị nkịtị look ndị nkịtị ndị nkịtị eh? I will need to I need riga all because we don't have onye oh, nwere plan nwanne anyị enwere atụmatụ hapụ brain kwewu brain m gwara gị brain is more powerful man is almighty creator and the brain is more useless all depends on how you apply them anyị kpọọ brain nwanne anyị kpọọ brain enweghị ndị ga-afụ azụ anyị anya ka anyị kpọọ brain ka anyị kpọọ brain enweghị ndị ga-afụ azụ anyị anya enweghị enweghị nothing is impossible in this life as long as life is life nke a na-agwa ụnụ because everything is an illusion ọ dependere ihe create oku nna gị si gị ka isi wee tọọ ute gị ka ga-esi alahụ otu isi wee tọọ ute gị ka ga-esi alahụ so ya na-agwa ụnụ so ụnụ ebelive na na enwere onye na-eme anyị anything ọ bụ our inability that is the problem everybody na-agba ọsọ ya anyị na-eme bụ ọsọ anyị na ọsọ onye takpụrụ ya race this is a race ịghọtago so anyị nwekọ dị n'aka ka anyị kpụọ the strongest brain the strongest nothing can stop us nta ndị na-akọ ihe a na-akọ ndị ka na iwusi ndị nkịtị oru na ofu onye bini pụtakwa Nigerian president ndị Igbo am anya asị anyị nya onye ijọ ga ndị Igbo nya vice ee onye that ha lack the ability o believe na o na o nwere ihe ọma because ọnwụ na ọma nye nwe na onwe kwesịrị ideceive the person ka onye ahụ nọ dị n'azụ ya onye ahụ kwesịrị na-azụ gị onye ahụ nọ n'ihu because ọ because na enwere ibe ibe ga na enwere ihe ma ntụrụtụrụ nwere ike onye ahụ enwere ihe ọma ịghọtago now the problem bụ na the custodian of our Igbo culture today ha nwa ọ bụ ndị British tinyere ha 1900 gaa jụọ the coston always say always always pity is pt is all the pathetic ọ bụ ihe ọ bụ ihe ihe na-eri arịrị na the custodian of Igbo today that's why onye afụ na ndị ụmụaka na-eme ihe anyị ma ụmụ eme. ịghọta gị ọjị ma ọsị uwe e, nna nna ya ọmụkwana omeme ọmụkwana na ọ bụrụ ihe ahụ na-eme ọ bụrụ ihe na ọ bụ jọs nọ ihe ndị nta aka ndị na-achị anyị n'ala Igbo ndị eze bi ka m na-ekwu ihe ahụ 1900 warrant chiefs all of them under a custodian of our culture mana culture wa education because that's why ha mara na na we need education so na na-achọ ịgwa m na na ọwụ ndị anụnwa nwesịrị ego mepere skuul na ọwụ na ha nwere ihe anụ na-ekwu nwesịa this kind big money ha enweghị private schools na-etiji about enweghị ihe stọpụrụ gị ime igbo skuul enweghị ihe stọpụrụ gị n'ala igbo ị na-asụ igbo na skuul nothing stop you enwere ihe stọpụrụ gị ọ na-achọ ịgwa m na Peter Obi enweghị ike inwenwu Eh, private school a na-akwụ a na-akwụ lesa money or scholarship a na-akwụ free na-achọ ọ na gọvanọ enwere ike ime nwunye because ọ na disi ndị eze abụrụ waran chiefs ha na gọvanọ ga-adị otu a because ha ga-enwe na agenda oh because that separation in the mind butere separation in physical body enwere ihe dịka separation in physical body ọ the mind the mind adịrọ die ọ na the mind dị die the body will be there onye ka na agwụ not d mind once you get the mind get the body ọ bụrụ pastọ the problem ọ ndị ụka ọ bụrụ na ndị ụka ejere ụka pastọ agaghị aga ụka ndị ụka ejere ụka pastọ emechie so ndị ga-ejide that's why na west ndị gọọmenti achọghị ịma ihe a na-eme bụ ha setịrị every institution so that ndị na-eje ụka ka ha mara n'ọnwụ for celebration so o nwezie ndị believe more than that nwa na ndị ha bụ ndị nkịtị onwezie ndị believe because all through this thing you know how all measurement of of all psychology all this mythology with psychology ka because all through this thing measure people's mind because n'ime obi gị ịma na onweghị mgbe ị ga-anọkọta agụgụ oge gaa n'ụlọ ụka kpechee ekpere nri apụta enweghị mgbe ọ na-eme so onweghị mgbe ọ ga-eme na lukat ndị biafra ha nwere nde nde ndị ụka ndị ụka na-eme biafra nwee ndị juu na-eme biafra nwee ndị na-ebu ihe apịrị apị na-eme biafra na ọ bụrụ na e nwere ike nọda place because mma na ndị be anyị chọrọ biafra nwa ha chọrọ ya bad so ọ bụrụ na destin enwere ike ime eme majik ya na biafra abịa echi odoga a na-enweghị pọwa nọrọ di ya so ọnwụ na the brain gị enweghị ike inside your mind mmadụ enyi ịgwa gị inside your mind si gị na na something is wrong somewhere here isi na-asị nabaa n'abalị a buru datin makụọ ya si echi enwere chenji ị chọrọ ama m na ihe a ga-emere ndị Igbo na obi aṅụrị akpa ha tinye ha Biafra kpọkọta ndị Muslim kpọkọta ndị Kristian kpọkọta ndị Juu weta ndị ha pịrị apị bukọta ya ọnụ echi nothing chenji echi enwe ihe ga-eche njin so doge anya na destin bụ oh, just ọ bụ ihe eji we use it to measure your brain all from that place anyị ama ma ị na-eche uche ma ị uche that's why we eti there that's why every country support religion ụna anaghị afụ ụzọ every indian nwere hindu china nwere buddha arab nwere israel european nwere christian so why so ị naghị eche uche why must they allow these things to happen? because ha mana through that measure the society that is otu a nọ now ọ bụrụ na m chọọ ime revolution na eh, gọọmenti enid he wọrị ịma ihe mere ma ndị on m ọndị ụka ọndị ụka ga-adrọp m that's why we set here the table because ha ma the benefit of it for the government ha ma na ọ ndị ga-akwụsị m abụrụ gọọmenti nọ ndị ụka because ndị ụka agaghị agree with me because of ha nwa majority always asị gị don't eh, underestimate the, the uh, stupid people in large number ha ma mamedatin dị nnọọ ha mana majority of ndị ụwa adịrọ uh, mentally equipped instead of them to equip them because ihe nna nna anyị mere mgbe ndị ochie they equip everybody so that society adị progressive and ha mana the west ihe ha na practice judicial system of government so ha chọrọ ka onye ọbụla mara ihe ha chọrọ ka only few people mara ihe na-ebi ka ụnụ wụrụ na-asa abu ha asa ahụ na agbara ha odibo ha na-eri ihe awụ their ideology this is their desire all the system ha setịrị bụ ihe a so ihe bụ ihe nna nna anyị ha dị against nna nna anyị ha si onye biri ibe ya biri nwa mmụọ ebe na nwa mmadụ nwa mmadụ ebe na nwa mmụọ but you are practicing against nna nna gị philosophy buja unknowing even n'ụlọ ụka sef isi na asị ihe nna agwa ụnụ bụ asị kpọrọ onye ukwu nji gaa na be ụnụ si mama akpọtago m onye mma anụ mmụọ ụnụ pụta na iro ọwụta aka odo ọrụ aka odo ka ọ fụrụ ọnwa ahụ arute gị nso ọnwa ahụ arute gị ọkpara gị aka aka ụda ahụ ga-eji ụta kụja ị na-achụ ka ọmụma gị na-akụ gị aka ụda ọ sị gị so ihe a na-ekwu na na nwanne m pụnụ kọrọ gị ọgwụ eziokwu so ị nachara anya nnọọ enweghị onye ịfụrụ ọwụziere nwe gị obere ego ije obodo oyibo bata nwa obere ego ha mba nọ ọ ga-asị so obodo oyibo ijere n'ọgwụ nwaanyị a okwu nji ịkpọtara ya ka ọ nụọ ọkwa onye na onye ahụ naịtị n'ụlọ ụka n'ihu oche ka ọ na onye ogbi onye ahụ onye na-ekwu ihe a mụnụ ụnụ ma mpụ na-ekwu ihe ahụ n'ihu oche ka ọ na anụ so doge anya na even in their mind self they ha not stable ha mara dị ihe bụ ihe ọma na ihe bụ ihe ọjọọ they ịghọtago odoge anya na dot all illusion just fantasy ịghọtara mmadụ ịpụta na na-enwe obi aṅụrị ịjụọ ya na eme ya ma mmadụ nọkọta nnọọ o bụrụ ihe apịrị apị na gba were mmanya kaikai kaikai chinapụ from from uh, Scotland chinapụ kaikai from Scotland or from Western world ọ na-agba gbasịara e, ihe apịrị apị were nri were ego ya ego ya jee gote ihe dosara datịrị odoge ya na onye a isi adịrị ya mma o nwere ike e nwezie ka o si ihe ahụ ofu onye were sendị eri ya ego si ya nwanne afọrọ m ihe ị na-eme ihe ị na-eme amaka na ego a jide ọsịọwa ụdadị ya ahụ ọ gwara kaịkaị ọ gwara naanị na ọnya mere onye a ji wee nye ya ego na afụnwụ na ana m arụ agwụ m ihe a na-agara m ọfụma so ihe na-agara ya ọfụma bụ ego nwa bekee prịntịrị aprịntị na bejọ ọnyanwa na onye nwere onwe enweghị ike iji aka ya prịntị ya mee sọmtịn ka ọ gaa ka o were nyere ụmụnne ya aka mba na mmadụ inye ya ego praịvetị mmadụ inye ya ego pesinali ka o wee rie nri ka ụmụnne ya buru ọnụ o nweghị ihe mbụ ọ na-agba ka ụmụnne ya rie nri mba n'ọwụ ka o were nwee ike iri nri nniba anya n'afọ nna agwụ ụnụ na our mind is unstable ndị be anyị anaghị aghọta destin ihe m ji ekwu most of things m na-ekwu ebe a bụ na all these anaghị ekwu ya na public ọ ihe a na-ahọrọ ahọrọ ndị isi dị mma nye ha infọmeshọn anyị agaba develop igbo land unu na-aga na Lagos ndị bi Lagos ịga na Lagos enwere ebe a na-akpọ Banana Republic banana republic gaghị aganwu di ma ọ bụ na ịnweghị visitọ mere gị invite banana republic gaghị aganwu di ma ọ bụ na enweghị <coughs> visitọ mere gị invite ka unu mara amara na n'ala igbo ọwụ na anyị chọọ anyị nwere ike ịga a place that is asket jegoro anyị ebe anyị nọ 1 million naira mobilize 1 million people anyị eje ebe ahụ goro anyị ruo ụlọ develop onye na-adị ebiri ọ jụrụ eju na Legos ihe a na-agwa gị jụrụ eju na Abuja ju na Legos this na-agwa gị na so ọ na-eme everywhere onwe onye a ga-atụpụrụ ọnụ emobilize ya people jee go empty land rụwa ya jee ebe aha biri rụọ company dị biri na mee institution of ordinary enwere onye ga-enye anyị nsogbu dị nobody will worry mana ihe anyị na-eme bụ na ka ọ dịrị onye ọbụla mma maka anyị mana ndebe anyị adago ndebe anyị dara ezigbota ada ndebe anyị dara ezigbota ada mana a sị na nwaanyị daa ndada na aba gụọrịa ihe ọ bụ n'ọgbọ ọnụ nwaanyị daa ndana na-aba agụọrọ ihe bụ n'okpu ọnụ nsogbu anyị akarịgo Facebook karịgo WhatsApp that's why isi adon come here anymore onye ọbụla because ibife ị na-amara ihe na-eme na ndị Igbo na-anọ na Facebook na-akọghịrị bife ị mara ihe na-eme ndị Igbo niile eju na Facebook na nke akọrọsi ịba nke akọrọsi ịba nke akọrọsi ịba a na-asị ha nwa ọsọ anyị nwa ka apụtara ụwa hmm? ọsasa anyị nwa mụtaziri nwa na-apịwa ọnụ nwa ọnyanwa mere adọ m ihe bikos ihe m eh, chọrọ bụ eh, ka ihe a ga-eme eme igbo adị mma ọ bụrụ maka fesbuk achọrọ m achọrọ m ka ị ya ga-eme gị igbo nwaanyị gịnị ka ị ga-enye m ewurugoro nwaanyị nwa uru ị ga-abara m a na-agba na fesbuk apụta onye na fesbuk ga-aga na fesbuk na ị na-akọ nwanne mma ọ fesbuk mma kee your project kee your proposal let us see your proposal ka a bịa n'ihe a na-eme ị nwere proposal na-akụ. gịnị your proposal kedu ihe ị chọrọ ime na-ala Igbo anyị ekwuo na ihe anyị chọrọ ime na-ala Igbo eh? anyị ekwuo na everybody amago na anyị chọrọ ka ọdịnala Igbo bụrụ latest n'ụwa niile and all the same Christianity Islam Judaism all of the every government is based on structure eze executive that's all nwere ihe ọzọ is astrology and anyị ma ya ọfụma ọfụma we know it very well even more than them because ha mụrụ from us anyị ma ya ọfụma more than them mana ndị be anyị na-eme ya underrate ndị be anyị nwa bekee ihe ọbụla nwa bekee mere na-adị ahụ mma ha kparịsịa nwa bekee nwa bekee ihe ọbụla nwa bekee mere for them is perfect but ọ uh, bụrụ nwa bekee na-ekwu ihe a na ị ga-ahụ na ndị Igbo ejugo ebe a agwa ha makpụsiene na group ndị ọkọt ndị ọcha ọ bụrụ nwa bekee na-ekwu ihe a na-agwa ụnụ maka ha eju ebe a mana nke ị na-agba ha dị tin one because ị na-eji oji they never believe in themselves ndị si ojii ebelive ha tụzara onwe ha asị ngwa na anya ka ngwa ụnụ gwa na example <laughs> ndị Igbo ga-aga na Facebook <laughs> <laughs> ihe ahụ bụ expensive joke o ndị Igbo ga na Facebook ojedesi ọdịasị ndị e, biko gwara m ihe bụ osu nchi a nwoke m kedu bifo nwa bekee abịa before nwa bekee abịa wuti missionary nwa bekee bịara ụnyaahụ otebekwa aka bịara enwere ebe a na-akpọ ọsụ ma enyi ebe a na-akpọ ọsụ ihite ọkwa nwa ebe a na-akpọ ọsụ ma ohu nwee ebe ndị na-akpọ osu ji osu ala osu agwụ ihe niile adịcha ebe ahụ all of a ndị be anyị ajụwazi ekele ebe osu nọ ị na-anụ osu mana nwunye gị bụ afịa onwe osu so ka ekwere ihe a na-akọgheri gịnị ka nwere nta na amalakụ nkata na-akụ ka ndị nwụrụ mmanya ị na-achọ onye bụ ozu ịmara ihe bụ ozu that is it ịmara ihe ọ bụ because nke nwere eze eze niile ifụrụ ebe a is a structure of the soul ji ji ahụ ụnụ fụrụ ekere n'ọba ịfụ na ọ dị ka eze eze na-esi n'ime epute ịmụ na eze na-esi n'ime epute eze ahụ ịfụrụ silicon anything bone ọkpụkpụ bụ silicon ọ ihe represent bone ọya obi gị ọya ji gị ndụ so eze anụnwa wụ the structure of the soul that is why e nwere ndị ji ata ihe nwee ndị ji aka ọtụ ihe nwee ndị ji ama ihe niile ị na-eme eze nwere igwere e, front eze ga-ata ọkpọ gbajie so otu aha ka o si wee dịrị the structure of Igbo land is laid and like that so ihe anyị nwere bụ concept every concept nwere ihe ọ bụ ọ bụrụ na ị ihe ọ bụ mechie ọnụ ndị ndị ụka wetara Bible nonsense and if you add if you eh, stand on the ideology of ndị ụka na-ekwu nonsense nwanne iru omusi egwupịa m gị anya ikwuru nọnsensị ndị nwa bekee wetara agwa gị na ndị nna nna anyị ha bụ ndị ọkpụ na ndị ege, makwa ndị bụ ihe ndị na-ejebe na disgrace ndị nna nna anyị ebe na-abịa ajụ gịnị bụ gịnị bụ otu gịnị ka ọ bụ gwa m ihe ọgwụgwọ na-ajụ ajụ gịrị ihe ihe ihe na-ajụ ị na bụ osu mana nwunye gị bụ osu di gị bụ osu nna gị bụ osu nne bụ osu many people change go their surname because of this rubbish ịkọsị ya ndị ụka ọnụ ibu onye rere nkịta goro enwe ịkọsị ya ndị ụka ọnụ ịta ọnụkọba aka na-eme na-eme bikos ihe ndị onye isi dị mma na ha ajụrụ ajụjụ onye isi dị mma na ha ajụ ya otu agụ nsogbu nọkọta na fa ya ekwentụ sọ ya ekwentụ osi ama isi na aga ọnwa eh, onye na-aba a chukwu chukwu emere kedu ihe chukwu ga-emere gị bikos ịchọrọ desire money material created by somebody Steve Jobs na anaghị eje ụka ọ bụ na anaghị eje ụka but chukwu gị ga-esi n'aka ndị na-anaghị eje ụka na-emere gị ihe ọma but onye ụka will still come looking for a way to justify this thing onye na-ebu ihe apịrị apị efe ihe apịrị apị ihe m chọrọ ka ndị be anyị na-eche uche atịghị m ha efe na anything nwanne iche ife ife ya don't ya mana ọnwụ na-eche uche bikos uche gị nyanwa bụ yo lif iche uche chepụta ezigbo ihe ị na-eche uche na igbo onye ọbụla kwurukwe nọnsensị bịa ebe nnọ maka omenala ọdịnala igbo rapụ ndị mitọlọji ndị anụnwa na-ebu ọrụ anụ na ndị a ndị a bụ we measure dem measure them all mind ka a na-eshow they expose what they have inside so if them believe na osisi mmadụ ji aka ya wee pịa nwere marazie ka uche onye ahụ osisi mmadụ ji aka ya wee pịa osisi iwere osisi pịsịa ya fọs adị n'ime how come fọs jibadị gịnị pụtara ihe fọs n'ime oisi ahụ oisi mmadụ ji aka ya wee pịa ikwe ndị mmadụ na-arọ nrọ ọ na-arọ nrọ di jizọs ọ bụrụ krọs ọfụ ndị mmụọ were krọs krọs ahụ iji n'aka kedu ihe mere krọs ahụ jiri ka krọs ọ nwere ike ịkwụsị ndị mmụọ but ndị mmadụ na-eburu the krọs asị ifu na were krọs ji anyị n'ọnụ ụzọ ya ọ na-anyaba krọs n'ọnụ ụzọ ya asị na krọs nwere pawa ihu so ọ dị sentin ọ dị sentin ahụ onye agha na-eme mana ife onye buru data ihe apịrị apịa na-efe ọ gara akọ onye chọọchị ọnụ na onye chọọchị amaghị ihe mana ọ dị sen pesin na-eburukwe ihe apịrị apị na-efe si gị na ọwe of ya mana onye bụ krọs ka ọ na-akọ ọnụ nwanna onye rere nkịta gote enwe o ofu ihe ka ọ bụ onye rere nkịta goro enwe ofu ihe ka o nwere nothing mmadụ ga-eburu krọs ee jizọs jizọs jizọs jizọs jizọs and n'ime obi ọrụkwa rụkwa satisfy na jizọs mekwere dịtị na ọrọ nrọ kpọọ jizọs nrọ aha owinikwe na nrọ ahụ ịghọtago nye nwere onwe ebeliv bikọ ọwụ nwa gịmgoro nwatakịrị na-asa ahụ n'afọ n'afọ makwara ihe a na-akọ jizọs jizọs eh, eh, jizọs emekwerie eh, nrọ ahụ o merigwe na nrọ ahụ ọwụ na ọkpọghọ jizọs o nwere ike ọ gaghị emeri na dị nrọ the same way onye nke a ịpụ ọkpọ tụọ mmanya tụọ ọjị tụọkwara ọjị ihe apịrị apị wee pụọ ihe a ojos ihe nna nna anyị ha mere to measure intelligence of ndị anyị chọrọ ịkpọbatara ikenga court bikos ọ bụrụ na ọ that level how do you know iji ịkpọrọ onye nkịtị bịa bụ oruechi echi oboro gị problem oru echi ịkpọrọzi eru ọ sị gị na polo akọwachara m ife ọfụma eh, ọ na akọ polo akọwasịrị m ife ọfụma mba all those people inside them if you go na they are already illuminated looking for light then you will see the master will appear otu oh, a ka nna nna ha si media society ọ bụrụ because of na ha mara ihe ha mere eh, eh, eh, ndị mmadụ wee na-ebugharị ihe a na-ebugharị apịrị apị exactly the same thing mgbe mgbe n'isi ka ha na-akpọ ya mgbe mm, Constantine bịara n'Africa anyị gosiri Constantine si ya na-ekwe na-ekwe na-ekwe mgbe akpọbatara n'otu otu otu Afrịka ịma ihe Constantine kwuru so this thing is possible like this ịma ihe ọ na ya ga-use this thing wee rule the world na today constantine is ruling the world with christianity na ụlọ anaghị eche uche if constantine said this thing 1884 and today the christianity is ruling so don't you see that these things work ụlọ anaghị afụ nọ na work kedu ihe a ga-eme unu unu ama na these things psychology all these things are possible No genetic engineering ebe ọ bụ na constantine kwuru this thing eh, eh, 325 AD na constantine kwuru destin 385 ad today christianity is ruling so that means all oh, na ọ fụrụ ebikọ so unu fụ ka ndị be anyị na-achụ aja egbu ọkụ don't believe na power dị there fụ as ignorant fụ as ignorant ọ bụrụ because of na enwere power na there ignorant there is elemental force onye ọbụla ma about okwu nwere onye maarụ kọmputa egwekarịghị ya n'ọgwụ because that is normally ọgwụ ka ọ ihe mere bụ na you are doing your own in a very local dirty manner in a very because element is element element is element everywhere wave is wave everywhere we have only wave only everything is vibration so nothing is outside the universe everything is in the universe nothing is outside the universe so ọ bụrụ ime ihere na-emere m this 24th century ka ka na-ekwu na na akọrọ mmadụ ọgwụ ọnwụ onye ahụ jiri na planet eh, eh, nke ọzọ kọta dị ọgwụ ọkwa ebe a gọta dị ọgwụ so that means ọ bụrụ na ya dịrọ capable of curing our people who are sick gịnị wụ azụzụ gịnị wụ azụzụ anụnwa ọ bụrụ ọgwụ ka ọ bụ ọ bụrụ nsị ụnụ ama ha na kata bụ nsị ụnụ ama ha na typhoid bụ nsị ụnụ ama na malaria bụ nsị ụnụ ama na AIDS bụ nsị ụnụ amara ụnụ ama na dịsị na adịrọ bifọ don't you know that this thing eh, before before jee jee jụọ nna nna gị ma enwere ihe na-akpọ malaria mgbe ndị gboo or typhoid fever mgbe ndị gboo all these things wu nsi owe fusion out of nuclear energy oyibo nọ na-apịtọgharịsị aka ibu na-arụ kọmputa na-arụ meshin nsị gị gaa nga bring project for me ka anyị finance the project ịkọrọ bi ebe a na-akọrọ m ya ịmara anya ọgwụ kpọọ ndị otu unu niile aha ma anya ọgwụ ndị india merie ndị china merie kpụkọta na onwe unu ọnụ dee na proposal were na-ebiakwute ndị dozi ọdịnala sị na e proposal anyị ji bịa na ihe anyị chọrọ ime anyị contemplate ya ọ bụrụ na o mee ka sense we give you go ahead mana ọgwụkwọ nọ nke ịpụta isi na omenala na ọkọchọ nke a gbasara gị ya you on your own you on your own because nothing ị gaa na ụra ọrụ asị ọrụ asị ọkụ enweghị ihe apịrị apị n'ebe ahụ ị ga-afụ no ijee na ogwugwu enweghị ihe apịrị apị n'ebe ahụ ị ga-afụ mana ị ga-afụ mmadụ mmadụ eruo ebe ahụ kọcha nọnsensị pụọ na enweghị ihe nọ dị ya ọgwụ onye ahụ na-ekwu datin jikwa dị ọgwụ onye ahụ na-ekwu datin mgbe ọ bụla ntiri mmadụ na na arụsị ebe ahụ onye ahụ nọ dị ejidi ọgwụ ọ bụrụ ebe ahụ ka ọgwụ ahụ dị onye ahụ nọ dị bikọs ọnwụ na ọgwụ dịdị mgbe ndị ọcha na-abụrụ ụlọ ụka na-arụgasị n'okwo na-arụ n'okwo o nwere gịnị ka ebe dị arụsị na mba ha gara holidays ha gara holidays ọkwara ụlọ ụka nke unu na-ejekwa ụka today ebe ahụ na-eje ụka today ọlụ ihe ụlọ ụka ahụ arụrụ ya n'okwu arụsị ebe ahụ nke unu na-ejekwa ụka efe chukwu taa jizọs unu na-efe ebe ahụ ka ọ bụ the same virgin Maria ebunyere unu n'aka ma jizọs ebunyere unu n'aka ọ dị sentịrị ha apịrị apị so na jizọs kraịst aha nna na krọs ya that means enweghị dị na nke ahụ apịrị apị ji n'aka na mana if you want to know this thing pompam just simple as abcd if onye believe na jizọs kraịst o believe na datin apịrị apị nwere pawa so ikwu na echeta na nke gị difference ọnwụ na onye belivuru na ihe apịrị apị na-efe jizọs na virgin maria buru pikchọ gaa na gochọ igbo land ị ga-afụ ndị ụka niile godija haus ị ga-afụ almanak jizọs ị ga-afụ almanak white man nọ ebe ahụ jizọs o nwere hope ọ pụtakwa na omee na afa sef omee na afa nna onwe ka o siri ọnụ o buru mmiri mmiri etiri nnu na ọnụ mmiri ngozi mmiri etiri nnu na-efe gọzienụ mmiri nnụnwa anyị butere n'iru gị gọzienụ mmiri nnụnwa ka ọ bụrụ mmiri dị nsọ gọzienụ mmiri nnụnwa anyị butere n'iru gị ka ọ na-agwọ anyị ọrịa ka na-achụpụ ajọ mmụọ so if this person believe in this thing 100% <laughs> so etekine ndị a serious ndị agha bụ ihe apịrị apị don't take them serious so ihe a human being this is how human being behave or oh, it does don't take them serious because sọsọ onye ọwụ for for economic benefit economic benefit not monotonous economic benefit ọwụ oh, ya wetara m ego ka m lụọrọ gị chi m gị agwụ gị ebe chukwu bi ịma ebe chukwu bi ị na-eje anata ya ike ịma ebe chukwu bi ị ga-anata ya ike kedu pawa ị nwere anything apart from material power nwere ya iwere eh? ha anagisi si spirit ma associate with material eh, benefit nwere ihe dịka nwere ihe na-akọ onye ọbụla nwere ike ịkpata nwa ego ma onye ochi onye ochi nwere ike iji ochi zuo ochi zụta ego so you don't need to tell people oh, ha bịa bịa mee nke ka e wee nwee ike ịkpata ego material money maka ihe a na-esi isi these things na ọ na-esi isi mmadụ na omenala Igbo tinara adịrọ kọba kpọọ ya biznes kpọọ ya private business kpọọ ya private business maka na onye ochi mere ifuru ụkwụ ya ka ọ na-eri unu megide ihe a unu ruo ana mmụọ ụdị mana ndị mmadụ enwebeghị onye nwụrụ pụta mana ndị nwere ndị dị ndụ na-afụ ndị nwụrụ anwụ uru megide ihe a mbọsị unu ga-eru na ana mmụọ unu ga-afụ ihe unu mere onwe unu ka unu ga-ama na mmadụ unu na-afụ wee mighty God that day ka unu ga-ama na mmadụ wee mighty creator mbọsị ị ga-eru na ana mmụọ that day ka ị ga-ama na ị ga-abịa ebe again mana ndị bịara abịa ha ama na ha bịara ha nọ ebe a na-ata ahụfụ na-ebe akwa ha amaghị ihe na-eme ha otinye aka ebe okpochi otinye aka ebe okpochi otinye aka ebe okpochi ọ na-ajụ ụwa ya gịnị ka o mere mana ịmaghị ịmarọ mba ịmarọ mmadụ na-eme ome ihe ọjọọ atụọ ya nga kpochie ya na nga ị na-afụ ya ebiri day by day mana ịpụtazie na ụwa na-ajụ nna aka ihe na-eme ma enwe na-eme na-aga aga enweghị na-eme na-aga aga mgbe ị e e bere ebe a mbụ a na-agwa gị dịstịn na-agwa gị ebe a kedu ihe mere iburu ụmụ ọkụkọ na ewu igbusie ijee e, n'ụlọ ụka na asịsa asị pastọ asịrị jee ebe a mafada asịrị jee ebe onye nke asịrị jee ebe a onye mee pastọ okweghị ihe ọ makpuru na omenala ọma omenala okweghị ihe ọmakpụrụ na juu ọma juu okweghị ihe ọmakpụrụ na omenelu na nsogbu adịghị irukwe that side na be mmụọ ndị igbo si gị ka ọ dị n'elu ka ọ dị n'ala aga m ejidere unu ogu n'ọfọ amụwa aga m ejidere unu ogu n'ọfọ na agwara m ụnụ anyị said it ị gaghị asị na ịnụhịa because iru ebe ndị mmụọ esiri na enwepụrụ ya gwara gị asị ka ị na-asị asị ka ị na-asị ịnụrụ ya onye kwuru na ịnụhịa ịnụrụ ya uhie adịghị ịnụrụ ya iruo obe ndị mmụọ mgbe ahụ ị ga-ama na <laughs> mmadụ anaghị anwụ anwụ na ọ dị bọdị na anwụ naghị anwụ mgbe ahụ doga ya na ya ịdị heavy ịdị heavy you cannot dat is why nna gị ji ewere e, ugbere ọgụ wee tinye n'ọfụ ahụ ọ ihe feda feda ahụ signifies that light feda signifies light ihe a omume m ofu ahụ o ji omume ejiri m onye ọbụla ogu n'ọfụ ọ were this elemental force tinye ebe a o ji obi nyekwa onye n'ime ebe a si na agaghị emejọ mmadụ agaghị ihe a na asọ agaghị m nke agaghị m eme nke odesa ya ome onwe ome onwe recreate ya onwe resurrect ya onwe tụrụ ịmụ nwa nwa ya ebunite tụtụrụ tụtụrụ ọfọ nna ya wawuru m n'ime ọhịa o ruzie echi o aka ebe ọ gaghị otinye aka ebe ọ gaghị ọsị ya amaghị ihe na-eme mana ọ ha na ọfọ ya bụ ihe ahụ o na nna ya dị iche ụnụ amaha na onye mụrụ nwa 20 na onye nwa ụkwara atịn ịma na onye mụrụ nwa 20 ya ụkwara atịn nwa 20 kedu ihe dị iche na dagba anụ mụrụ ha ọ dị se mmanụ mụrụ 20 ahụ na so that means 20 ahụ kwa nwa ha ọ dị se mana ịma 20 ahụ ike echi ha apụsị ya nụgasịa nwaanyị ebe dị iche iche bidokwe new life bifo ịmara ihe na emena nwa onye abịakwakwa nnukwu onye egen nkwa onye egen ụkwadị na-aga ee eh? so ndị be anyị na-afụ ụwa a ma m ka a si afụ ụwa afụ nwanne nwere ebe ahụ na-eje abụrụ ebe ahụ ụzọ adịrọ dị ya ụzọ adịrọ ebe unu na-eje bịa na na ndozi ọdịnala ka anyị hazie ya n'igbo na-ewe ọ ga-adịrị onye ọbụla na mma nwanne ịdị indipendent n'ala igbo igbo enwe eze ịdị indipendent ya enwewe strọkchọ so onye ọbụla bụ chukwu n'aka ya onye ọbụla ma ihe ọ ga-eme ndozi ọdịnala dị iwu anyị na-edepụta na ọwụ na edesa desi ga-afụ kalakuta kalakuta ọ ihe ọ bụ ngụnwa na onwe gị aka gị ihe ọbụla ị metere n'isi gị onye kwe chi ya ekwe eh, onye na chi ya ihe a bụ the principle of life ọ bụrụ mụnwa all the principle of vibration the level of vibration na vibrate ebe a nke ga-esi apụ ndụ anyị ga-enye ndị be anyị the best education the best way ichi ịrụ moto ịrụọ ichi ịrụ plen ịrụọ ichi ụgbọ mmiri ịrụọ ọ ga-abara anyị ma uru because onye juu rụọ rụọ ship onde juu ka ọ bara uru so onye igbo ọbụla rụrụ anything bara ndị igbo uru so nwa ya ga-eji bịa tụọ ọrụ na asịkwa n'uru ndị nkịtị nwa eh? ya ga-eji eme ka ụnụ wuru ndị nkịtị maka ụnụ wuru ndị nkịtị anyị wuru ndị nkịtị ụnụ baa uru anyị abaa uru ụnụ kwesịrị ịghọtara ụmụnne dị clever na ụnụ kwesịrị ịdị smart eh? onye chi ebe o sipụtara akọnensị na na-adị ga-eji ọ na-ekwu ọnwụ na pastọ agaghị chọọchị nwanne chọọchị emechiene ọnụ nwa na-eglorify this nonsense people nwere igo don't glorify them anymore ọwụ igo ọwụ igo unu na-enye ha because ndị enwere ihe a ga-ọfa unu anaghị m achọ unu bịa soro m pọta ihe na-ekwu bụ na don give them chance because pastọ unu na-akọ ọnụ ọ ndị ụka ka unu kwesịrị ịstọpụta uji ụka inwe ike ịkọmvinsi nwe ndị ụka not to go to church pastọ we close ịkọmvinsi nwe ndị ụka ka a gara aga n'ụka pastọ we close down but ị na-akpọ pastọ ọnụ everyday ndị ụka even ndị ụka ga even etinye na gia <laughs> enwere ndị nwe mgbe na Facebook naanị ka a na-ekwu maka ego onyinye dagmana na-akpọta dị fresh ka ọsị um, oh, oh, na dị fresh ọsị na ndị mmadụ enyezina onyinye n'ụlọ ụka na inye onyinye adịghị mma some people apụta si na they must give tithe na ego ha ka isi ọhịa ndị Igbo ga agwụ ụnụ ị ka na-asị ya ejezi n'ụka ọjọọ gị ma gbasara gị ọjọọ gị gbasara gị oji ụkwụ ga-eje ka oji ego ego ga oji enye dị onyinye so ọ bụ dị ihe ị ga-eme nwee sọntị ị ga-eme ichenjie ozi mmadụ ya agba ya o mmadụ ya agba ya because these people ị na-afụ ọha amaghị ụmụ eme ichere ha ma mmadụ nọkọta na onye enweghị ego oribeghị nne oji enye were ego nye fada na oghere onye onyinye nke mbụ nye onyinye nke bụ so ichere dịstịrị ọ karịa mma onye eribeghe nri ọsị asị ya ego ge were ochie oje ebiri ego obiri ego ebiri obiri tata ịta jenye jenye nwa ngwọrọ na na na na na na ka o wee merie amamihe ya o were ego 200,000 nye ya o mechie oke ka o mesịrị gị datịn what happened next gịnị mezi ị nwere ọkụ na streeti o nwere ọkụ ndị chọrọ ịrụ kọmpanị ga-eji arụ kọmpanị o nwere ọkụ ndị chọrọ ịrụ kọmpanị ga-eji arụ kọmpanị nwere ụzọ esi aga vileji ụnụ bikos ị chọrọ personal ego ị want money ị chọrọ ego ịchọrọ ego ịgbasa ha ahịa ịwụghị injinia ịwụghị pilot ịwụghị dọkịta iwu scientist iwu engineer so ekwere so iwu poor man because of ọ bụrụ na iwu one of these things m gwụrụ ebe a so normally ọ bụrụ na ị nwezie ego iwu money mis road ihe a na-akpọ money miss road ọ ihe iwu money miss road so normally material life anyị na-ebi anyị kwesịrị create an environment avenue for this thing i don't believe in because mma my country country will conte conde country will ship captain of a ship ọ ihe country mean country mean a captain of a ship ship with a captain o si from french french from latin ebe eteresiri etu latin even spanish nwere conde ịghọtago so this ya wuta secret nna anaghị like ilik na uh, public o nwere ihe datin all culture with the problem once you nwetere culture inwetara the people ịghọtago ndị people agara emezi ka gasị na adị loyal to the country na na-abịa uduzi empire the same thing Jewish mere mgbe ha gụra na Palestine unu eji nọwa ya na-abịa oru your own ya ife mara ihe na-eme de senta lose pawa iwu Catalonia Catalonia nọrọ ọgụ 1936 to 1939 with Spanish Spanish merie ha n'agha ha naba ji ya na-arụ obodo ha create Catalan eh, language na the whole Catalonia na-arụ na-arụ arụ today na Spanish e lose one power ha na-agbazi tịkatịka ife ụka Spanish ji agba tịkatịka nekwa ihe na-arụ ọrụ today Catalonian government is more powerful than Spanish government 100 million times 100 million times powerful ọ ebe a ọ bụrụ ogirigiri gagara nwere ihe nwere iji mebirigiri <laughs> America na-ama agwa ya ngwa ọgụ everyday by day the military America ha nọ 40 years ahead of other countries military army arm nekweghị ndụ arm mmadụ ọ dị armed ihe niile <laughs> gịnị wụ nuklia wụ nsi nuklia wụ nsi nsi nnukwa nsi ahụ nuklia n'oyibo nuklia n'oyibo bụ nsi ụlọ poison bikos ọnya gbara ahụ hidrojin ihe a na-agba agba nuklia ihe a na-agba agba ọnya wụ nsi ọ dị poisonous so mana ndị a nwere legal ha nwere legal dosa na dia kamp mana na-agwazi ụnụ nti nsi mana ọ na-ahụ agara vileji anyị akọghị nsi nwanne gị na-eme nsi ọ na-eme aja ụmụ disi peti peti langwod onye nwa ji anyị fear we created the fear in our brain the fear na-eji anyị onwe ndị na amerịka 40 years ha nabaha ha n'igbo because ọ naanị igbo ọ ga-asị gakọ ya o nwere ike ọ naanị igbo ọnwụọ chefuzie na 40 years ọ nọ na amerịka nri ahụ ori for 40 years na weda amerịka o nwere ike ọ ba the flight ruo na naijiria o nwere ike change of weda nwere ike ibute ebe ahụ nwụọ. Um, ọsị ọha akọ ya nsị nọ nsị ahụ akọrọ ya gburu ya ha chekwa na life ha ma na life e nwere ihe eji akpọ ya obi this obi ifuru this brit ka oji all brit a onye nwa bụ ebe datin nọ and once ị na-ekuru the brit dị obi ahụ na-arụ ọrụ once this brit stop, nwanne ị na-ana and o nwere ike stop at any time so all this nonsense we created in our brain ji anyị today o nwere meaning nwanne life yesterday is nothing but memory tomorrow is o nwere tomorrow abịabeghị so today ihe ọ bụla ime today ka ị ga-afụ tomorrow ịghọtago life enwere that is nothing any com ị nwere ike ịnanya moto otu a mmadụ kpọọ na fon ozugbo anyị chọka iwere fon moto ọzọ esiri apịa gị that's all gaha aga ịghọtara just ndị gị wee che ya eche ka ị were fon gị taa kọl ozugbo ozugbo ihe ị nụrụ bụ n'ime onunu pịa nke aha aga ịghọtara so kedu ikpere ihe dị na-echezi na ya akọ gị nsi ifu nsi nwanne si ebe ifu kwụzi iru kwụzi naijiria nwanụ wee nwụọ o onwe ndị nọ n'obodo oyibo ha naba afrịka mana ha nwụrụ n'ala bekee akọrọ ha ntị ebe a so ọ ka mma ka iji gwa ya dozie ala igbo nabaa n'ụlọ ala igbo o nwere onye ga-akwụsị nwaanyị nwanne trọst ọnụ m believe ihe a m na-agwa gị nobody can stop us ihe mmadụ bụ ebe a nwanne ihe anyị bụ ebe a mashin ihe anyị bụ ebe a mashin ọwụ ndị ndị ngwọrọ anụ nwa na-ata ọjị ndị british tren ọha nwa ka ga-abịa chalenji ụmụaka ụbụrụ ha na-arụ ọrụ ọwụ ndị nkịta ga-achalenji ụmụaka ụbụrụ ha na-arụ ọrụ mba na na unu na-ekwu okwu a nke na-ewe m iwe like this ya na-ewe m iwe ana na-akọmplen iwe a na-ewe m eh? ntị ndị ọnụidiri na anaghị amala iji ikwụsọ sọntị na pọblik abụghị m onye pọblik ghọtago ihe mere nji wee jebe kwube di fesbuk ekwube bụ na nna ndị be anyị ịkpọ na igwe na ya na kọl ka ọrịa destin sị nwanne ihe agaghị adị pọsịbụl ọya ka eji wee kwube dị ekwube na fesbuk ka chọọ ndị ọdịka ọ dịghị ọnwụ na ọ bụghị ya nna lukat ndị afọ ukwu ndị 900 years ka ị na-akọmplen ndị dị 100 years nwanne owepụ sọ ngwa ọgụ ndị enweghị anything nna nwanne kedu ifu dis man mpapa ndị papa anụ nwaga na eji ego ngwa ọgụ ego ịnọdịghị ego ngwa ọgụ nwanne kedu ihe ebe a ndị a na-ego datin ọkwa na afrịka ka ha na-eweta dis material ha ji eme dis na niile all of them because Africa wụ mother nature all vital line ebe a nke a si eweta ihe na-eji arụ ihe n'ụwa ma nka fon ma telivishọn ma ngwa ọgụ uranium radiation ọ na afrịka ịpụtasị na-ayọ ndị afọ ukwu hapụọrọ gị n'ọchịchị isi adịrị ụnụ mma isi nna gwo ndị be anyị infat ọ bụrụ na mma bụ chukwu aka m ikpochapụgo ndị atef ndị e nwere uru haba ke ka mmadụ ga onye dị 100 years ga-esi na-achụ ebe ka ọ na-eme ke ka onye dị 100 years na afrịka ụka bedị ọ na achọ ka 1000 years ọsọ eh, look at ndị nkịtị kedụ one single single um, um, nke ha na-akpọ ya polisi ndị a megoro na osi ngụ polisi ndị a megoro na pọblik na-ekwugheri ekwugheri na nwanne hazie na onwe ụrụ mapụ ngesi akwapụ ndị akwara ha niile kwapụzie ha niile kwapụ kwara ha kwapụ akwapụ ịkọsi ị na-aga asị ha nye gị fridọm ha na-egbu gị egbu ịma ha na datin gadizot yodet iyi na-enye ha pawa biko ha ga-eyuz dat ọtọriti gwụọ gị ịba you need kwapụ ndị akwapụ sị ya get away from ya bụ ihe ejighị eme ejighị eme gịnị biko ijeba ha na tru the other ihe a na ha dị happy because ị ha the right way to follow that's why ha ga-enwere ike ị na-eme gị ha na-eme gị ịbịa direct si ya nwanne achọrọ m gị ihe achọrọ m ka echi ya m ka ihe mere enweghị iti mmadụ ihe pụtasị enwe nna ndị agaghị achịzi anyị ha akarịgo ke papa mmadụ na-achị ndị ma ihe mana ndị be anyị na-agwa ha asọmtin ichi ịnụ ọgụ ichi iri awụ iri awụ chara acha akpọghị ori awụ ịza ichi inweta obodo inweta ewite egbe ichi inwe obodo inweta egbe ihe obodo pụtara ọ bụ ship by by by by uh, uh, uh, ship captain n'anya ọ captain n'anya ya so iche inwe nweta amerịka na-agwa ụlọ ihe everyday through their action ọnọkọta ọ gaa na irak wepụ onye na-achị ebe a tinye onye ọzọ odoge anya na ihe abụ ihe ọbụla bọnsụ bịa tisi leta c leta c ọ ihe ọ pụtara captain control country kraịst ọ ihe ọ pụtara ndị be anyị ha agaghị aghọta a na-akọrọ ha ntiwachi aka oyibo ntụgbe na iro ruo chi ha mmadụ mba ụmụ ibe atụnụkọ mma mere ọnụ ndị igbo nwere ideology powerful ụwa a hazie na onwe anyị ndị ụka ha nọdịgori one side anaghị ha nne ya ha ribe nri bụ ndị na-enweghịzi religion ndị na-enweghịzi religion so maka sị ndị be anyị mana ọkụ ugo datịrị na agwa unu the problem human being ga-enwe n'ụwa problem human once you believe na you a slave a language created by somebody nwego nsogbu because from that moment you need freedom <laughs> from that moment you need the freedom <laughs> yes once you believe na a slave then you need freedom yes but tota ọnwụ na mmadụ bịa mee ihe na-adịghị mma see, I am the boss and ihe mere I like him ya you get out from here. ịchọgodi ịchọghọzi ịnọ with those people ịbịa ịpụtasị na ịchọghọzi ịnọ ọ bụrụ about freedom nke gịnị nke gị ji wee na m achọghọzi ịnọ hụ wit ya ọgụ okwu and ị ga na-eme ị na-ekwu na-ekwusi ya ike mmadụ kwe ịma ya aka ntị ị na-ekwu ị na-ekwusi ya ike and ị gakwa ịgba aka pụtara ya iji eme gị shọrọ ịhazigo onwe gị ọfụma idichago redi wee bịa na redi nwa bekee ma everybody nwanne otu a North ya si eme gaa nwee ihe ahụ ịpụta ha na isi kama onye ọbụla nwụọ ọhịa isi amerịka itinye ukwu ebe a azọ m bụ na enwere m ya n'obodo ụnụ ebe ahụ itinye ukwu ebe a azọ bụ nke ahụ ebe onye ọbụla gwụọ ka ha dị ndụ eme ndụ na-atọ ha ụtọ big man achọghị enwu big man achọghị enwu ikwu ha n'otu ahụ ọsị gị na ngwa e, e na-egosi etinye ka ebe iran nọ ibe ha n'otu ọsị gị e negosi etinye mana ịgbara aka na chi nata nwanne ọrụ m ịgbara aka bịa nọnsensị kọnọnsensị a iruo m nso ya ịgbara aka kọnọnsensị a iruo m nso ihe mmemme gị ọ bụ 3 times nke brutal na na-akọ ụdị ego ịmakwa ụdị ego ị kwesịrị ịdịrị edi ma ịchọ chọọ ime chọọ ihe edi ịpụta dị ya mmadụ igwupịa anya nwanne gwupịa ya anya ụwa igwu ihe agụ na-eme egwu na jọngụ ihugo ebe agụ na-ata egwu o ebe eke na-enu anụmanụ to of government or government of justice so o filie gị na onwe gị nọ the same life ọ ga-asị why did nature give this thing to you and nature gave me nothing ọ justify kwana ya ebe ọ bụ na mụ na gị bụ human being why should you have more i have less ọ bịa kpe eh, ya gbaba gị aka nkụwa na ọgwụgwata ọnụkwa why should you have more i have less ị bịakwa justify ya eh, that is it ị gaa na-ata ahụfụ ndị a na-eriju afọ ịgba nkịtị eh, every day gọvanọ apara nnukwu moto buru dị oke ha na-akpa ya siren everywhere iburu pure water na-aga mfat anaghị m alaikizi ikwu ụdị okwu o buru pure water na-aga iburu pure water o buru nnukwu moto mfat ka anyị mechizie na okwu a maka na mekwuru ihe ọ bụọ ihe ọzọ ụmụ ibe ọ ga-adị na echi ekwughị <laughs> ya banyezie n'ime n'ime ọnụ ndị ndị a ha maraziguzie na na ịma ihe anyị na-eme n'ụwa anyị pụtara ghọtago so ka hapụ dị okwu dị ka ọ dịba na eche ụmụ ibe anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo ọdịnala Igbo bụ obodo anyị ọdịnala Igbo bụ akwụkwọ anyị na-agụ n'ụwa ọdịnala Igbo bụ kọlchọ anyị ọdịnala Igbo bụ asụsụ anyị ọdịnala Igbo bụ anyị nwa ọsọkwa ya wụrụ na anyị nọ n'obodo anọ na Spain so it's like ịnọ na <laughs> ịghọtago anọ m na Spain enwe nna Amerịka nwe nọ England so mụnwa na onwe m bụ onye Igbo ahụ onye ọdịnala Igbo nwere ezi ihe ọzọ ịghọtara enwere m akwụkwọ panya nwa akwụkwọ Naija bara ọdịnala Igbo ahụ m onye Igbo bụrụ onye ọdịnala so mmadụ agaghị ekwe werebere na mmadụ agaghị etinye ya nete enweghị nid ya the philosophy ga-anọ hie and the ọdịnala Igbo nwere ihe nọ hie and nothing more nothing else so many me amplify every day by day amplify until that dream of institution of ọdịnala igbo ga na-eme ụmụazị igbo ha gụsị akwụkwọ ha pụtawuru jenọs ọwụ nke na-eme ọgụsị akwụkwọ pụta ọnanya keke keke na pep iwu young young boys ọnanya keke na pep O nwere ego deodorant nwere ego oge oge ji egoro hins hins aha anyị na-eyi mgbe aha pere mpe ee ịga fine boy otu anyị ntụtụrụ chisie ya ọnụ ọfụ ụmụasa ọlaikiri. egwu na-atụ ya isi asa ha ọfa enwere ebe ọ ga-abụ ya eje o jiri ego na ịfụ ya ọsọ ọsọ ọ nwaanyị ọlakịrị nwaanyị na-agbọtụ gịnị kwana nna nwanne cheki ede na ụmụasa jụrụ eju ibiri ụmụasa sị pantị ha adọkasịala ha n'ike ụmụasa ụmụasa pantị ha adọkasịa nwere bọis na-ele ya anya ibiri bọis isigodi ya nne ha ụfa ọ machuo ihu ichere ọmụma machu ihu ọ ka o jee gị pantị adọkara adọka mba na hmm? nwere ihe na-eme ụmụasa ya obi aṅụrị nwere ihe na-eme ha obi aṅụrị n'osho nwere sho nwanne nwere sho nwere chụ anyị krieti no culture enwere ihe eji emobila enweghị ihe eji emotivate children no motivation for our young ndozi eh, ọdịnala bere ebe a tinye anyị telivishọn nye anyị redio nwanna anyị mesịa igbo ihe ndị ụka ndị ma ndị na-eti isi anị ma ndị ma ndị juu ma ndị na-apịa ihe anyị pịrị apị all of them wee join nwanne ụnụ nye anyị ihe anyị chọrọ nwanne anyị mesịa ihe ndị igbo ana igbo ndị mmadụ agaghị na-agazi legos even Abuja people will go to Igbo land and live because unu ga-afụ dị unu agaghị eme expect in your life ihe ga-afụ na ala Igbo ị gaghị ebelive ọ mmadụ ihe ọ bụla eme n'ụwa mmadụ kerie ọ mmadụ rụrụ ya na so once ọ bụ ebe a once here is capable once ebe a is capable nwanne everything is possible because ebe a bụ the problem once ebe a is settled everything is settled man almighty creator ma Igbo udo dịrị unu ndozi ọdịnala abịago bụ na ọ bịago